آية بكتين إن شاء الله آية بكتين والجلسة الثانية إتقالوا هبو قدر ما يقو فيه أوهاكا جاسني مني السلام عليكم فرض okiwu gogo wal-i'tidalu ina ọ̀pọ̀pà faradun okiwu gogo wat-tuma'aninatu ìdíṣẹ́ṣe fi arkani salati ìṣòro sálàyé faradun okiwu gogo wasalamu ime sallama mina salati site na salla faradun okiwu bọbụ watarkul ihafu ịhafụ okwu ọnụ fi salati n'ime salla faradun okiwu bọbụ intaha faraidu salati ihe bụ okiwu na salla Mashallah. Mm-hmm. So you got isi ebe anyị mere ọtụ ahụ. Ịtụkwa ala ohe bụ ha ka ji asị n'ime nye salam Ya bụ ntụkwa ala ka wụ ike ga ala. Salam salam Ya bụ oke ụgbọ mgbe sa. Mm-hmm. Ya bụ nke na na salam oke ụgbọ. Gbaa ọbụgo igudete ịgbawa ya ụkwụ eh, ihudete maọbụ ịmati iji echoche gị wọtụm anyị na-eto itisheshi iji nwayọọ ji mesala ọbụgo shwa shwa shwa shwa shwa shwa tishe ijekwuwe ijekwuwe mikuru anyị megide anyị nwere ọjọọ onye mgbe mmadụ ọjọọ ụbịa ngwede ya sala tupu nke a n'ike mgbe ị na-ekuru na-esi anyị mgbe mmadụ bi ike na oge ma atara ije ị ga-agide aka gị n'ụbọchị ọrụ kwa akwụkwọ na ọnwụ a bụ mmadụ ọgwụ ụra nkwere chukwu sị na anyị na-abịa nwụcha na chukwu onye na-abịa nara ndụ anyị na-enye asịba anyị na-ekoro ndị ogenye zumere ejiri ha ego ndị ogenye ezuleghị anyị wụchite ha echi n'ụtụtụ Iyo ya gi mgbe na ikiri ụra gịdị kimara gịdị kimara ọ bụ abụ bịara ọ bụ aki gatara ịma a na-eme mitin o n'ịma tọ sonya bi wọtọ mari et trishesh minisa lak woro nwayọọ fi arka n'elu usoro salayi na-ele trishesh merin emerela gwa gwa gwa anyị bịzara anyị mee nke na asịrị ya bụ nke ikpeazụ n'ime chere n'ụkwa meda sayidina anyị na-agwa anyị sị onye chukwu nyere aka anya ọbụ bọtachi bụ na-enwere olileanya na ya nyeru mgbede enwere nchekwube na ya nyeru mgbede gị na ba mgbe iji mee chineke ka ejide mmemme chineke maka na ịbọta chinta nọ emere ọsọ anyị onye rutere oge mgbede bụ na-enweruli anya ya ga-apụta chi ya bụ kemụsinechi dị mgbe anyị bi na ọbụla bụ na anyị nweta mfe mana ọ bụrụ na ọjọọ na-egide na aka ma ya ga-eme ahụ bụ n'ihu ya na ndị mmadụ ga-adị njọ maka eche ije ahụ n'ihu ije n'elu ịnata nnata maka ọrụ ga mana ọ bụrụ na uche gị dị mgbe na-eji amati na iri chi gị ị na-akpọgide iji iri chi gị ịma bụ iri chi ọ ga-abụte mgbe a o were n'ụbọchị anwa ọ bụkarị ihe aji eme ihe aji eme ihe aji eme ihe aji eme ọ ga-eduga ọnwụ na-enye a ọsịsa chukwukwe mgbe chukwuru anyị sị wala takwulenna lisheyin inni fa'ilu dhalika gada gị bụ na-asụle iyo n'ihe ọbụla si na ya ji mee idu mgbe chile ila anyị insha Allah gabụ wezara ọbụla chukwu so insha Allah bọsi ili na-ekwu okwu ije mgbe mechiri iwute ka na nọcha ịzụ na ya chabiwa na ya jekwere eje mitin insha Allah tinye adị ha insha Allah na ya jekwere ekwute ekwu ma chukwu kwe na ya jekwere ekwe onwe nwe ma ili na-eme n'ọkwụnihu tinye ahụ na-emegbe anyị n'anya wenye nguru ni pazo hii mbabia nguru ni pazo azo nchana kawa sozuma koja nono ni tuzo mboji koja bambo iche mtu ko bambo ni dambo kevyo ndogo omumanu ndo omumanu zo bebe ndo ihuko na onuna kuna ndoka government ndo kuzuni ko mwe ehe moda to ndi bene ndo na kwa kwa kwa kwa kwa kwa kwa kwa kwa kwa to to igogona o dàbí yẹn dàbí yẹn. egbe ejeziri mụrụ kwuru ndị sekuriti ga-eguzo onye agwa m ga-enwetara onwe m guzo gị dị na asị ele ndị m ya ji agwa ndị nwe nwa nwa na ọmụma akwa nwa kesịrị ya madam Jésù tẹ bẹ́ẹ̀ yàrá. Because I didn't wait when I was I'm going to push it, but not call them. Ọbẹ̀ bá dàgá bá mọ̀tò ní ẹ̀jọ̀ kò jẹun ní bẹ̀rẹ̀ sẹ́ báyìí báyìí dè lórí ayé máa dè tó. So ayé ìgbò náà sùn lẹ. Ọbẹ̀ gí wájú oyún gbẹ kọ́nà àgbọ̀dọ̀ gbẹ náà ọkọ̀ àti náà ògbẹ olùdèmọ́ lulu omlovi iyo zabo you so igiro igiro ni ọdọ ẹgbọn ni máa yìí fèfè àìsàn àwọn ṣe àṣekú mẹ ọwọ abẹnú náà kò lóko kàyà mọ. ihe mere na obodo anyị ihe mere na obodo anyị na Abuja ichekwa n'izu bụ na ọ nọ na ime ala a ga na-akpata ma beans beans akọrọ naanị kpata ma ọcha akpata beans moto gbagata taya motofue na-agbata beans moto ya na bọbọ ọnwụ na-akpata beans taya moto na ya Go and the middle of the we are sorry, the head is sorry, the head lost ram ekona au pashana hmm. osigedana no nile au pashe imi akashteko au pashe ba kuzuma kero kuzuma ekona no ha ushite obejedwe ba sana na o se mo che kan ya